ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries na m akwado ihe nkụzi nke a na-akpọ dị ngwa agha kpụrụ imegide gị nke ga-aga n'iru azaghị isi iri ise na anọ amaokwu nke iri na asaa ọ dịghị ngwa agha ọbụla nke a kpụrụ imegide gị nke ga-aga n'iru ma ire ọbụla Ire ọ bụla nke ga-ebuli imegide gị n'ikpe gị onwe gị ga-egosi ya ịbụ ihe na-ezighị ezi udo ezi omume na nchekwa na mmeri megide mmegide ihe anaghị na-ahụ ebe a udo ezi omume nchekwa na mmeri nke ihe mmegide bụ ihe nnweta anyị ma ọ bụ ihe anyị nwetara site n'aka Jizọs Kraịst ịma ihe nketa bụ ihe ukwu o nweghị ihe nketa ọbụla m ketara n'aka nne na nna m nwekwana ihe ha nwere ma ọfọ nke mmadụ na-eketa emechara m bụrụzi onye lekọtara ha mana mgbe ndị mmadụ nwetara ihe nketa o kwesịrị ịbụ ihe ịtụnanya na n'otu ntabi anya ịghọọla onye nwere ihe ihe onye ọzọ rụrụ ọrụ ndụ ya niile iji nweta nke ahụ bụ nnọọ ihe jụrụ oyi ọ bụrụ na ị mere nke ọma ikete ihe n'aka onye ọbụla ị kwesịrị inwe obi ekele banyere nke ahụ anyị ketara ihe niile nke jizọs rụrụ ọrụ n'ihi ya ma nwụọrụ. ihe niile bịanụ ihe niile ma chegodo echiche otu nkeji na mgbe ọ kwụ n'elu obe ọ bụrụla mmehie nke ụwa niile bugide onwe ya ọ kwụrụ ụgwọ eji bụ nke anyị ji ma anyị ekwesịghịzi ịbụ ihere nkọcha ikpe ọmụma na ụta nke mmehie mana akwụkwọ nsọ gwara anyị na anyị nwere ike inwe ihe ọzọ anyị nwere ike inwe udo anyị nwere ike inwe ezi omume anyị nwere ike inwe nchekwa na ntụkwasị obi mmadụ ole n'ime unu chọtụkwuru nke ahụ anyị pụrụ imeri mmegide anyị bụ ndị mmeri anyị ekwesịghị ịtụ ụjọ anyị ekwesịdịghị ị na-atụ ụjọ ihe ga-eme n'ụwa taa anaghị m atụ ụjọ nke ahụ ana m atụ nke ahụ ụjọ chineke nọnyere anyị ma ọ ga-enyere anyị aka ma lekọta anyị ma ọ bụrụ na nke a bụ ọgbọ nke anyị ga-adị ndụ ma chineke akwado anyị anyị ga-achịkwala ihe ọbụla ga-abịa ọ bụrụ na anyị agaghị emeli ya chineke gara ikwe ka a mụọ anyị n'ọgbọ ọzọ ọ na-ewere na-ahọrọ oge nke ị ga-ebi ndụ n'ime ya amen udo ezi omume nchekwa na imeri mmegide bụ ihe nweta nke ndị ozi nke chineke nke mmụba ya masịrị m ndị bụ ndị ozi chineke n'eziokwu bụ ndị a mụrụ ya mere nkwa abụghị maka ndị na-aga n'ụlọ nzukọ ga nọrọ ọdụ ugboro atọ ma ọ bụ anọ n'afọ ha sị na ha bụ ndị oyiri kraịst mana nkwa bụ nke ndị nyefechasịrị onwe ha ma na-agbalịsi ike ndị ha na mmụọ nsọ na-arụkọ ọrụ ha anaghị arụ ọrụ na anụ arụ kama ha na-arụkọ ọrụ ha na mmụọ nsọ wee na-arụ ọrụ ikwe ka ihe jizọs mere n'ime gị dịka onyinye n'efu ka e nwee ike si n'ime gị rụpụta ya ka ụwa niile wee hụ ihe jizọs dị ka ya amen ị ghọtara nke ahụ jizọs na-abịa wee mee dịka otu a ntinye nke dị nsọ n'ime anyị ozugbo ị nabatara kraịst ka onye nzọpụta gị Ihe ndị a dị ebube nke e tinyere n'ime mmụọ gị, ị bụ mmụọ. ị nwere mkpụrụ obi ma ibi bi n'ime anụ ahụ. Mgbe ị na-agala onwe gị n'enyo, ị na-ahụ anụ ahụ gị. Ma nwanna e nwere ọtụtụ ihe ndị ọzọ n'ebe anyị nọ karịrị nke ahụ. E nwere echiche, e nwere mmetụta, e nwere otu ihe si emetụta gị, e nwere echiche na ihe ị chọrọ na ihe ndị ọzọ niile ndị a nke a na-enweghị ike ịhụ anya. Ịbanyekwa ime karịa nke ahụ. Nke ahụ bụ mmụọ anyị. Nke ahụ bụ ebe anyị na-enweta mkpughe site n'aka Chineke. nchepụta nke ahụ bụ ebe akọ na uche anyị na-arụ ọrụ ebe ahụ ka anyị na chineke na-emekọrịta ebe ahụ bụ ebe anyị na-anụ olu chineke mmụọ na-edu anyị ọtụtụ ihe ndị dị ebube nke na-eme n'ime gị nke ị na-adịghị ahụ anya ma ile anya na-enyo. ma akwụkwọ nsọ na-agwa anyị na jọn nke mbụ isi atọ okwu itoolu na mgbe a mụrụ anyị ọzọ anyị na-anata mkpụrụ nwa nke chineke kachasị ihe niile elu nke a bụ ihe akwụkwọ nsọ amplifai kwuru Ya mere, ọ bụrụ na anyị ga-ejigidenwu nke a, anyị ga-adịrị Chineke ime, bụrụ omume Chineke. Ma lee nwe otu unu si ele m anya. Ọ dị mma, anyị niile ma ihe mkpụrụ nwoke bụ ihe na-eme ma di mmadụ kụnye mkpụrụ n'ime akpa nwa nwunye ya. Mmụọ anyị dị ka akpa nwa anyị. Jọn nke mbụ isi atọ itoolu si na anyị akụnyere n'ime anyị mkpụrụ nke ịdị nsọ nke Chineke ji ike niile. anyị agaghị anọgide na agwa mgbe niile mara amara na-eme mmehie n'ihi na ọdịdị Chineke na-adịgide n'ime anyị echeghị m na ị kwenyere m ma otu a ka ọ dị onwe onye ọbụla nke a mụrụ site na Chineke nke na-ama ama na-eme agwa nke mmehie nke a pụtaghị na ya adịghị emehie mana ọ na-asị na afọ ekwesịghị iju gị nọrọ ọdụ gị na ndụ nke mmehie ma ị gaghị agbanwe gị nọrọ mara amara na-ebi ya ee ama m na ana m eme mmehie achọọ m ịma ị kwesịghị ime nke ahụ ma ọdịdị Chineke na-adịgide n'ime ya ụkpụrụ nke ndụ ya mkpụrụ nke ime mmụọ na-anọgidesi ike mgbe niile n'ime ya ma o nweghị ike ị na-eme mmehie n'ihi na a mụrụ ya site na Chineke ya mere mmadụ ole n'ime unu na-ama ihe mere nwaanyị mgbe ọ dị ime na mbụ obi ga-adị ya ma ya asị adị m ime ya adịghị ka ịdị dị ka ịdị ime nke a bụ ihe na-eme onye a mụrụ ọzọ n'ime kraịst ọhụrụ ee agbaghara mmehie m niile nsogbu m niile apụchaala ihe niile agwụla ya bịa dị ka <laughs> ahụghị m ihe mgbanwe ọbụla amen na mgbe ụfọdụ ihe m mere achọbudu m ikwu maka nke a mana mgbe ụfọdụ ana m akpọpụta ndị dị ime n'elu ebe a ndị dị ime dị iche iche na ogugo dị iche iche ị ga-ahụ onye nwere ahụ ntakịrị dị nwatakịrị ya sị na ọ dị ime ọnwa anọ ma o nweghị ihe ị ga-ahụ ma ị ga-ahụ onye dị ime ọnwa isii gị si ee ee ee nke a dị mma o nwere ike asaa maọbụ asatọ maọbụ itoolu na onye nke nke ya gaferela ịma ya na-akwa ịma ma lee ọ bụrụ na gị na chineke gaa n'iru ị na-aga njem ị ga na-aga n'ihu ugbu a gee m ntị ị ga-aga n'iru ịmụpụta omume chineke nke ahụ ọ masị gị gị gaa n'iru na-amụpụta gwe ezi omume njirimara nke jizọs ọ nọ n'ime anyị ma ọ gaghị ele anyị anya ka anyị dị ka ya ma ọ bụrụ na o mejughị anyị site na ihe ọ bụla nke anyị ga-eji mee otu ahụ nke ahụ ga-abụ ihe nzuzu ikwu na gị ga mewe ezi omume ma ọ bụrụ na ọ bụghị ụzọ nye anyị ezi omume ọ gaara asa anyị dị nsọ ma ọ bụrụ na onye anyị mkpụrụ nke ịdị nsọ n'ime anyị ngwa ka m gwa otu ihe gị onye kwere ekwe a mụrụ ọzọ mara mma ị nwere ihe niile nke ị chọrọ n'ime onwe gị o doghị ụfọdụ n'ime unu anya unu dịka mm, mbanụ ị nwere ya ọ nọ n'ime gị ọ dị ka mkpụrụ ọzọ mgbe nwaanyị dịrị ime a kụnyere mkpụrụ n'ime ya mkpụrụ ahụ a ga-elekọta ya nke ọma na-elekọta ya na-azụ ya kwe ya ka o too ọ dị mma anyị nwere mkpụrụ nke Chineke kachasị elu n'ime anyị ma dị ka anyị na-awụ mkpụrụ ahụ mmiri site n'okwu Chineke bịanụ ma dịka anyị na-enweta anwụ nke ezi omume na-achasa anyị ma anyị na-anọgide nwa obere nwa obere agwa nke chineke nke chineke tinyere n'ime anyị bụ mkpụrụ nke mmụọ nsọ okwukwe na ihe ndị ọzọ nke chineke tinyeworo n'ime anyị ga na-eto na-etolite etolite etolite etolite ma mgbe ahụ ya eruo n'ịmụpụta ya ma onye ọbụla a na-amụpụta ihe mana mgbe ụfọdụ ọ naghị edocha ahụ amen ruokwe na nwoke o nwere ike gị si mụbeghị nwa mbụ ị nwere ike ịnwụtụla onye mụga nwa ma ọ bụ lee ya na ihe onyonyo gị si na gịnị ka o ji na-eti mkpu niile a ngwanụ ka m gwa gị n'ikwu eziokwu ana m achọ ịkọwa ihe ụfọdụ nga mgbe ụfọdụ ikwe ka chineke gbanwee anyị ime ka anyị bụrụ ihe ọ chọrọ ka anyị bụrụ enwere ihe mgbu enwere ihe obi erughị ala ma mgbe ụfọdụ ị ga-akwa <laughs> amen mana ana m agwa gị mgbe ị nwetara nwa ahụ lee mgbe ị nọ na-amụ nwa ị ga na-etisa agaghị m eme ihe ọzọ n'ezie mgbe ahụ ị ga-akpọ di gị asị onye tụwara gị ime ahụ ịdị ka gị mere m ihe a agaghị m emezi nke ọzọ ịma unu onwe unu n'ụbọchị ndị a unu nwere ihe ndị unu ji akụda ụfụ ebe unu na-anaghị enwezi ụfụ n'oge mgbe m mụrụ ndị nke m ya enweghị ụdị ihe ndị ahụ ka m gwa gị ha agadịghị ekwe ka di gị bata n'ime ụlọ ebe ahụ dev ga anyị nwere nwa m si ị nwere nwa oleka nwoke nke ntakịrị kụchara nnọọ paụnsụ iri o nweghị ihe anyị nwere ma ị na-eche na ị gaghị eguzogidenwu ya ma mgbe ị mechara mụpụta nwa ahụ gị si o oh, ewu nke a ruru ya n'ezie enwere m ike ile anya n'ime ndụ nke m ịma n'ezie ị ga-aghọta na ịgabiga ihe m gabigara dịka nwata nke ndị ụfọdụ nọ n'ebe a gabigawokwara ihe dị iche iche nke anyị na-ezute n'ezie emetọrọ m mana isite n'ebe m nọ bịaruo ebe a m nọ ọ ga-abụ ihe nzuzu ma m kwuru ebe a sị gị na ọ bụ ihe dị mfe n'ihi na ọ bụghị ma nwanne m nke oruru ya nna oruru ya ya mere achọrọ m inye gị obere nkwalite n'ụtụtụ a adakwala mba na-agba mkpụrụ gị mmiri na-enye Chineke oge ka anwụ na-achakwasị gị nwee ndidi ịma eburu m ụmụ m niile karịa mgbe m kwesịrị ịmụ ha ma ụfọdụ n'ime unu chere na ha agafeela mgbe ha kwesịrị ịmụ <laughs> o nwere ike ị na-eche na ịdị ime karịa ogologo oge ị kwesịrị o nwere ihe ga-agbanwe aga m emecha hụ nkwa nke m chere na ọ dị ka chineke enyela m ee mana ihe ụfọdụ na ewetu oge ma ihe ndị ọzọ nwere ike o nweghị dọkịta ọbụla gwara m ihe m ji na-ebu nwa karịa ọnwa itoolu ụmụ m niile izu anọ na ọkara izu atọ na ọkara bụ nke karịchara na nta n'ebe ha nọ ma nke ahụ bụ Sandra ha niile zichara izu isii wee gafee mana ọ bụrụ ugbu a ha agaghị ekwe gị mana mgbe ahụ ndị dọkịta sị na ha ga-abịa mgbe ha jikere ana m akwado akpa m ji agaje ụlọ ọgwụ ogologo mgbe ruo na m ga-ewepụtakwa asagharịa ha ma kwakọọ ha ha dev mechara kpọrọ m gaa ụlọ ọgwụ ka o mee ka ime mere m ma anyị na-eme nke ahụ mgbe ụfọdụ ọwa ya anaghị eme ya ọ dị ka aga m eme ka nke a mee <laughs> bịa n'ime otu nke ahụ dị aga m enwe ndidi aga m adị mma aga m ejide ọnụ m aga m eche echiche dị mma agaghị m na-echechara naanị onwe m <laughs> ha ga-ezighachi m laa n'ụlọ ọ bụ naanị ime na-eme m onwe nwa pụtara unu niile ọ na-aghọta m na-ekwu taa ya mere anyị na-agbalị na-agbalị na-agbalị na-agbalị na-agbalị na-agbalị ihe anyị na-adịghị eme ọtụtụ mgbe bụ ikwere lee ọ bụrụ na m ga-emenwu ka ikwere ihe m na-ekwu ma ọ bụ chineke ga-eme ka ikwere agaghị m emenwuru gị ihe ọbụla ọ bụrụ na chineke ga-eme ka ikwere na ị nweburu ihe niile nke ị chọrọ n'ime gị ma ma mee gị ka ịmụta ịhụ onwe gị otu o si ahụ gị ma m chọrọ inweta taa achọrọ m ka isi ebe a laa na-aghọta onwe gị nke ọma achọrọ m ka isi ebe ala taa na-ahụta onwe gị otu Chineke si ahụta gị na-enwere onwe gị olileanya nke Chineke na-enye gị na-enwe okwukwe nke Chineke nwere nye gị ma gị na Chineke anọọ na nkwekọrịta na ị ga-abụ ma meekwa ihe ọbụla nke Chineke si na ị ga-abụ ma meekwa ka m gwa gị otu ihe o nweghị ihe dị na ndụ a ziri ezi O nweghị ihe na-adị mma, o nweghị ihe na-arụpụta ọrụ dị mma ruo mgbe i ezi. Imeela maka obere ihe ahụ. Ị ka anaghị m ekwu banyere ị na edepụtasị ihe i chere. Ị nwere ike na-edepụta ihe niile i chere, na-edepụta ihe niile i kwuru. ana m ekwu maka nke ahụ, ana m ekwu maka mgbe ị matara na i ezi n'ebe Chineke nọ. maka ngwa gị otu ihe mgbe anyị ma na anyị ziri ezi n'ebe Chineke mgbe anyị maara nnọọ nke ọma na Chineke hụrụ anyị n'anya na anyị ziri ezi n'ebe ọ nọ ma o nwere ebe ọ kwadoro nye anyị ị ga-enwere onwe gị site n'ọjụjụ nke ndị ọzọ jụrụ gị amamikpe na nkọcha ha agaghị erute gị arụ n'ihi na ị maara na ihe mejupụtara gị na ihe ịbụ adabereghị na ihe ndị mmadụ na-eche anaghị m ekwu na ọ naghị ewute mana ana m ekwu na o kwesịghị ịkpọpụ gị ma mebie ndụ gị ma mee gị ka ị bụrụ onye dara ada ma ahụsi anya na ndụ gị niile o nweghị ihe ziri ezi na ndụ ruo mgbe ị matara na iziri ezi n'ebe Chineke nọ izi ezi n'ebe Chineke nọ apụtachaghị na agwa gị ga-ezicha ezi ihe niile m na-eme ezichaghị ezi mana ama m na eziri m ezi ebe chineke nọ site n'ọbara jizọs kraịst n'ihi na anatara m ya site n'okwukwe ma nke a bụ akụkụ nke ndụ m ruo ogologo oge ugbu a na ọ dị m ka ekwenyere m na ya anaghị m ekwupụta ya naanị anaghị m eche ya naanị n'ezie ekwenyere m na chineke anaghị ewere m iwe taa <laughs> n'ezie ekwenyere m na ọ hụrụ m e m n'ezie na ọ hụrụ gị n'anya ekwenyekwara m nke ahụ chineke a na-ewere gị iwe taa o Joyce madụ ihe m mere ma bịa ebe a <laughs> ka m gwa gị otu ihe ọ bụrụ na o wutere gị na imere ya akwụkwọ nsọ si otu ntabi anya anyị chegharịrị site na mmehie anyị chineke na-ewepụ ha ruo dị ka ọwụwa anyanwụ dị n'ọdịda anyanwụ na ma ọ naghị echetakwa ha ọzọ hụrụ m ihe o kwuru na hibru isi iri n'anya ọ bụrụ aja nke ikpeazụ a chụrụ nke e nwere ike ịchọ maka ịkwụ ụgwọ mmehie anyị ọ kwụrụ ụgwọ ahụ otu ugboro kwụchaa ha niile onye ọbụla banyere n'ime ya agaghị eme ihu ya ọzọ ma enweghịzi ngwa gee nke a o nweghịzi aja ọbụla nke a ga-achụ maka mmehie ịma ihe nke a pụtara mgbe m mere mmehie agaghị m achụ àjà Jizọs achụọla àjà otu n'ime ndị m ji chụọ àjà n'afọ ndị gara aga bụ Joyce adị m ka ekwesịghị m ịkpọrị ndụ m ndị mmadụ na-achụ àjà ekpere ha enweghị ike ikpe ekpere ha ekpekwe na ha ekpe ekpere na-enweghị isi ma ọ bụ na-enweghị nkwuwa okwu ndị mmadụ na-achụ àjà na-eche na Chineke ga-eji ha kwara ngwa ọrụ n'ụdị ije ozi ọ bụla mgbe ha na adịghị abụghị mma n'oge niile maka m gwa gị otu ihe ọ bụrụ na ị nọ n'ọnọdụ m nọ tupu m ebido kụziwe akwụkwọ nsọ n'ezie ị gaara asị nke a bụ nnọọ ihe nzuzu o nwere ike ịnụ na ka m kọrọ akụkọ mgbe m bidoro ịkụzi akwụkwọ nsọ ana m eyi ihe ndị dị mkpirisi na-afụkwa ndị mmadụ anwụrụ n'ihu akpịrịsị ruo nga m nwere ike ikwu eziokwu nye chineke nke bụ eziokwu wa amachaghị m ihe mana ana m aga ụlọ nzukọ mgbe ahụ ma ndị enyi m niile na-eme nke ahụ n'ezie onye ozi anyị na-aṅụ fịọfịọ ana m aṅụ onwe ihe nke ahụ mere ma mgbe e metụrụ chineke bido na-eme ka m mara ma ọ bụrụ na erubere m isi ma hapụ nke ahụ ọ bụghị n'ihi na ọ jọkarịchara njọ karịa irife ihe ndị ọzọ erife n'ihi na anyị na-ekwu maka emeghị ihe ga-egbu ahụ gị ama m ihe ndị kwere ekwe ji eme ihe atọ ndị ugbu a ịṅụ sịga ịṅụ mmanya na ịṅụ ihe ọṅụṅụ ị na-aṅụ ihe ọṅụṅụ ị na-aṅụ sịga ị na-aṅụ mmanya chineke mere anyị ebere mụ na otu enyi m nọ n'ime shọpụ otu ụbọchị enwere onye ma Chris Chris Ken ọ dị mma ọ bụ nnọọ enyi m kamgbe afọ iri abụọ na ụma ọ na-akpọ m nne ya nke ime mmụọ ịma mụ na ya so gị ịzụ ihe otu ụbọchị anyị abanye n'otu shọpụ otu nwata nwaanyị jụọ sị ele ihe anyị mega ebe anyị sị anyị na ebe amaka ọmụmụ ihe nke ndị kwere ekwe ya sị m onwe m abụkwa m onye kwere ekwe ọ dị mma ịma mgbe mmadụ gwara m na ya jupụtara na mmụọ ihe niile nọ m na ha achili elu m si ewuo gịnị ka nke a pụtara ịma ijupụtara na mmụọ ma ya mere ịma Kris bụ onye nkwusa ozi ọma abụkarị m onye nkụzi ma na ịma na-agwa ya ihe dị iche ma n'otu ntabi anya nwata nwaanyị ahụ ekwu okwu ruru unyi ma ya dị m ka otu n'ime ndị ukwu ma ma ya asị o ya asị ewela iwe ya asị ịma ihe mere ya asị eche m chineke na-ekwukwa okwu rere ere mgbe ụfọdụ ụgbọala imekwara otu ihe ahụ m mere mana m dabere na ihe mgbakwasa ihe n'ebe a ọ dị m ka ekwuchitege m ihe banyere chineke ya mere m welite azụmelu elu wee dabere na ihe mgbakwasa ihe ndị a m si ya chineke adịghị ekwu okwu rere ure ma kristi esi ebe nke ọzọ si mana ọ hụrụ ndị dị otu ahụ n'anya <laughs> ma ihe chineke tinyere n'obi m mgbe ahụ mgbe e mesịrị bụ ị na-achọ ihichachi azụ anyị na-egidebe egide <laughs> na-enweta ihe ndị a dị ka o nwanna ọ bụrụ na ị na-ekwu okwu rere ure na-aṅụ mmanya na-aṅụ sịga eo ngwanụ ana m agwa gị ebidoro m ịkụzi akwụkwọ nsọ ma enwekwara m otite mmanụ <laughs> mgbe m nọ na-afụ onye ọbụla nwụrụ n'ihu mana mgbe Chineke ebidoro gwawa m na ọ dịghị mma ya wee nye m amara iji kwụsị ya mana ọ bụrụ na m ka na-eme nke ahụ marakwa na ọ bụghị nnọchite anya ọma na ọ dịghị mma wee nye m na ọ bụghị ya mere ọ bụrụ na ị chọọ ka Chineke ji gị kwara ngwa ọrụ o nwere ihe ndị ị na-agaghị eme n'ihi na ndị mmadụ agaghị elegidegwu gị anya ị na-eme nke ahụ ya mere anyị kwesịrị ị na-ebi ụdị ndụ ndụ dị iche ndụ nnyefechasị onwe ka Chineke were anyị kwara ngwa ọrụ mana ihe m na-ekwu bụ nke a bụ na Chineke ga-ewere gị site n'ebe ị nọ wee kpọrọ gị ruo ebe ị kwesịrị ịnọ ma ọ bụrụ na ị dị na njikere iso ya gaa njem ahụ amen ma ugbu a ị ma ana m eyikwa mbe n'ukwu ọzọ ma anakwaghị m aṅụ fịọfịọ anakwa m ekwu okwu rere ure mana ọ bụrụ na ọ gbasaa gị na chineke agaghị eji gị akwara ngwa ọrụ n'ihi na ị bịarubeghị mgbe ahụ ihe ị na-eme bụ bụ ịchụ àjà nye ihe nke jizọs na-akwụọla ụgwọ ya ma ọ na-amasị ekwensu ị bụghị ihe mgbagwoju anya nye chineke ọ ma ihe ọ na-enweta mgbe ọ na-akpọ gị ka ị bịa gị na ya mekọ ihe amen amadịghị m na ụmụ nwaanyị ekwesịghị na-akụzi ihe ruo mgbe ndị mmadụ bidoro gwawa m ya ọ bụghị na ha ekwesịchaghị ịkụzi ihe mana akụziwedịla m akwụkwọ nsọ ya na-agakwa n'ihu mmadụ ewee bịa sị m na m ekwesịghị ịkụzi ihe n'ihi na abụ m nwaanyị m sị ngwa na abụ m nwaanyị si chineke enwe m ike ime nke abụ m nwaanyị ya sị m ee ama m nke ahụ ịma ama m nke ahụ ama m na pọl kwuru ọtụtụ ihe nke ụfọdụ n'ime ha bụ omenala ma jizọs enweghịzi nwoke ma ọ bụ nwaanyị enwekwana onye juu maọbụ onye grik mana anyị niile bụ otu n'ime kraịst mana ana m agwa gị ọ bụrụ na chineke eji ụmụ nwaanyị kwara ngwa ọrụ taa nsogbu dị n'ihi na ụmụ nwaanyị na-apụta n'ikikere ugbu a ma nke a bụ ezi ihe o nweghị ihe ziri ezi n'ime ndụ gị ruo mgbe ị matara na iziri ezi n'ebe Chineke nọ site n'ọnwụ na mbilite n'ọnwụ nke Jizọs Kraịst ma anyị nwere ike izi ezi n'ebe Chineke nọ site na amara ya na ebere ya site na mmekọrịta nke anyị nwere anyị na Jizọs Kraịst O nweghị ụdị ezi ọrụ anyị ọbụla nke ga-etinye anyị anyị na Chineke inwe mmekọrịta ziri ezi. Ọ bụ onyinye n'efu. Ma o nweghị ihe ọbụla nke ziri ezi na ndụ ruo mgbe anyị maara na anyị ziri ezi n'ebe Chineke nọ. kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries.